ana m ekene gị n'afọ onye nwaanyị bụ jizọs kraịst ana m asị ka ọ dịrị gị na mma n'ụbọchị tata abụ nwanne gị nwoke bụ ụkọchukwu francis chinu nsebo ana m asị ka ọ dịrị gị na mma n'eze chineke anyị ga-edu gị ma chekwa gị onye nwaanyị ga-emere gị ihe ọma n'ụbọchị tata ana m abịakwute gị n'ụbọchị taa iyi obiọma ndị Life wod International dị na-enye anyị nri nke ndụ nri nke ime mmụọ cheta nke ọma na n'ụbọchị tata anyị ga-agwa gị okwu nke ama nke na-enye anyị ndụ anyị ga-enyekwara gị aka ka ịghọta nke ọma ịdị e mma nke Chineke n'ime ndụ anyị dịka anyị na-akọwara gị n'ezie anyị ga-elenye anya n'isiokwu anwa nke na-akọwara anyị ọsị nri nke ndụ ọnya bụ isiokwu anyị ma tutu anyị agawa n'iru gee ntị nke ọma na ebe anyị ga-eji mere isiokwu n'ụbọchị tata bụ n'akwụkwọ Jọn isi nke isii amaokwu nke oru abụọ na abụọ anyị ga-agụrụ ya wee ruo na iri ịtọ na ise mana na-atụfughị mgbere ka anyị lenye anya na ebe anyị ga-ebu ụzọ wee tụlee bụ isi nke isii amaokwu nke iri abụọ na iri abụọ na ịnọ ọsị sị ịchọgo onye nwe anyị bụ kraịst ma chọta ya ebe anyị ga-atụghazi ụlọ uche nke ọma bụ n'ime okwu a nke na akụwara anyị na ọtụtụ ndị nke na-eso onye nwe bụ Jizọs Kraịst ọtụtụ na-eso ya n'ihe a ga-eri ma ọtụtụ na-eso ya n'ime ihe gbasara inweta ndụ nke ime mmụọ amaghị m ụdị isi wee na-achọ onye nwe bụ Chineke mana amara m n'ezie na ebe anyị na-enenye anya n'ụbọchị tata na-ekụziri anyị ihe gbasara otu anyị ga-esi wee chọọ onye nwe anyị ma chọta anya. otu kraịst ga-esi nwere ọnọdụ ya n'ime ndụ anyị otu onye nwe anyị ga-esi wee gaa n'iru ije ịlụ ọlụ pụrụ iche n'ime ndụ anyị na-anya nke ọma n'ime okwu a ị ga-afụ na chineke anyị na-adị ndụ n'ezie achọrọ nke mara n'ezie n'ime okwu ya ebe ọ na-akụzikwara anyị na-akụwara anyị ka anyị mara na nye mbụ jizọs kraịst bụ onye ndu na onye nzọpụta anyị na-eleta ndụ anyị nke ọma ma ọ bụrụ na anyị chọọ ya ma chọta ya a mere ka a mata n'ezie na ọtụtụ ndị prọfeti n'oge mgbe ochie kwuru okwu gbasara na onye chọrọ Jizọs ga-achọta ya ọ ga-emekwara ya mma n'ime ndụ ya na anya nke ọma n'ezie na ebe anwa anyị kwuru okwu na Jọn isi nke ise isii amaokwu nke iri na ise ya ị ga-afụ ezi okwu nke akọwara anyị gbara anyị ama na onye ọbụla nke chọrọ onye nwe anyị n'ime mmụọ na eziokwu ga-achọta ya mana o nwere ndị na-achọ ya bụ Kraịst anyị nọmba sta. n'ihi maka ihe a ga-eri n'ihi maka ka ihe wee dịrị ha na mma n'ihe ọjọọ nke onwe ha mana n'ezie ka m gwa gị akwụkwọ nsọ mere ka a mara n'ezie ọsị na ịchọ onye nwe anyị bụ jizọs kraịst na ọ bụghị ihe a na-achụ ya nke nzuzo ọ bụkwa ihe nke a na-achụ ya maka ihe ihe nke nweta nke anụ arụ kama na onye nwe anyị na ịchọ onye bụ kraịst anyị ga-abụ nnọọ usoro ị ga-esi n'ime obi gị niile na ime mgbe gị niile wee chụọ anya n'ihi ihe nweta nke alaeze eluigwe nke onwe na-achọ n'ime ndụ gị ka ọ wee dị gị na ndụ gị na anya nke ọma n'ihi na o nwere ndị e mere ka anyị mara n'ezie na ha na-achọ ya bụ kraịst uso nke gbasara nke anụ arụ mana ezie na ihe kachasị mkpa n'ime ndụ anyị bụ ịchọ jizọs kraịst na ihe gbasara ime nke ihe nke ime mmụọ ihe nke ndụ ihe nke isiokwu onye nwe anyị bụ kraịst na-enye anyị ndụ ka anyị wee mara n'ezie na abụ na anyị nọ n'ime ụwa a ọ bụrụ na anyị chọsi anyị ime ụwa a na ka ya nwekwa ọnọdụ anyị ga-enwetakwa n'ime ya na anyị esere n'igwe na anya ka ịfụta e n'ezie mkpa akwụkwọ a na-akọwara anyị na anya nke ọma akwụkwọ nsọ kụwara ya sị na moses na oge ọ nọ na wilderness 40 years na o mere ka a mara n'ezie na o mere ka ndị niile bụ ndị nke na-achọ ya n'ịdị mma na eziokwu chọta ya nke ọma ma rijuo ahụ mana ndị ahụ bụ ndị na-achụ ya n'ụzọ aghụghọ na izo izo ịna n'iyi bụ ndị bụ ndị nara n'iyi n'ezie onye nwe anyị kwara n'ezie na ọbụna dị ka mozis mere ka ndị dị otu a wee rie nri na a ga-enye ha nri karịarị ya mere n'ebe a gụrụ emere ka a mara na o ji riri azụ wee mee ka ọtụtụ ndị mmadụ dịka 5000 people wee bụrụ ndị rijuru ahụ n'ezie moses nyere ndị mmadụ nri mana jizọs kraịst mere ka a mara na o nyere ọtụtụ nri ma nye karịa anya emekwara ka a mara n'ezie na nri nke a ga-enweta n'ime jizọs kraịst bụ nri nke anwa nke ga-adịgide wee ruo mgbe ebi ebi akwụkwọ nsọ kọwara anyị n'akwụkwọ akwụkwọ John 6:58 58 ebe ọ na-akụwara anyị wee na-asị na anyị ga-enwe nri karịa arịa ọbụla naanị eze n'igwe ma a chọrọ ka anyị lenye anya n'akwụkwọ 2 Corinthians isi nke ise amaokwu nke isaa ka a e mara ihe okwu Chineke na-akụziri anyị na nwa na anya nke ọma ị ga-afụ amama okwu nke onye nwe anyị na-enye anyị n'ime okwu ya n'ebe ọ pụrụ iche 2 Corinthians 5 verse 7 agwọ nsọ nyere anyị aka ịghọta anyị otu okwu ya si ma bụrụ ihe ịgba ume 2 Corinthians chapter 5 verse 7 dịka okwu ya kọwara anyị n'aba ọsị n'ihi na anyị sitere n'okwukwe na-ejegharị ọ bụghị naanị ọhụhụ ụzọ site n'okwukwe anyị n'ime onye nwe bụ Jizọs Kraịst ka esi wee nyeju anyị afọ ọ bụghị naanị sọsọ ihe nke anụ arụ mana onye jụrụ anya ahụ n'ihi na anyị e kwenyere n'ime ya bụ jizọs usoro ọzọ esi achọta jizọs kraịst bụ site n'okwukwe anyị n'ebe onye nwe bụ kraịst nọ anyị ga-elenye anya ọzọ n'okwu ya nke dị n'akwụkwọ nsọ ka anyị wee fụ ihe ọzọ na-enyetara anyị aka ka anyị kọwa aghọta nke ọma anyị lee anya n'ime akwụkwọ John chapter 4 verse 15 ya John isi nke nọ amaokwu nke iri na ise anyị ga-afụtakwa ihe ọzọ ọ kọwara anyị n'agba n'anya nke ọma ka ihe sonyere anyị n'ime okwu a nke ọ na-enye anyị bụ ntụziaka ya pụrụ iche ka ọ were dịrị mụ na gị na-aba na mma n'ime ụbọchị taa nwanne m ka anyị na-anya nke ọma na amaokwu nke asaa ka anyị fụta ihe onye nwe anyị nke iri na ise ka anyị fụta ihe onye nwe na-ekụziri anyị n'ime akwụkwọ nsọ ya ọsị nwaanyị ahụ si ya onye nwe anyị nye m mmiri a ka akpịrị wee ghara ịkpọ m nkụ ka m gharakwa isi n'ogologo ụzọ ụzọ a niile gaa ebe a izere mmiri nye m nri mmiri nke m ga-abụ nwa ka akpịrị adịkpọsị m nkụ ọzọ na ndụ m niile kraịst na-enye mmiri nke ndụ ọ ga-enye gị ma nyebiga gị oke nke ga-abụ na ị ṅụọ na ị gaghị akpịrị ama mkpọsị gị nkụ ọzọ otu a ka o si enye nri nke ndụ akwụkwọ nsọ nke a kụwara anyị isi nke akwụkwọ ọjọọ na isi nke isii amaokwu nke iri ịtọ na ise ọsị na kraịst bụ ezie nri nke ndụ ị narago nri nke ndụ gị n'ụbọchị taa ị ga-afụ n'ezie na onye riri nri nke kraịst na-enye ọ ga-enwe nyanwụ nri wee ruo mgbe ebighị ebi ọ gaghị abụ onye ga-atọ onwe ya ụta ma ncha n'ime ndụ ya ka chineke anyị gọzie gị dịka ị nụrụ okwu a ọ bụrụ na okwu a masịrị gị naanị gaa n'iru gbaa anyị na okwu akara nke igwe anyị gaa n'iru kwa anyị na 07062755900 gbaa anyị na 08056179885 maọbụ gaa na dere akwadogara anyị na Calvary Baptist Church BO isi 423 Isingumkpa ụlọ Idemili Nọn Lokal Gọọmenti Area Anambra Steeti Nigeria onye nwe ya ga agọzi gị dị ka ị na-eme otu a na n'ime ime nke a Chineke anyị ga-ebulikwa gị elu aha Jizọs Kraịst bụ enwe anyị udo nke Chineke dịrị gị